Anywhere you go, anywhere you go, if you no see Igbo nwanne gị bọcha. Bọchapụ ọsọ n'ebe afụ lelele, lachapụ ọsọ n'ebe afụ tineti. Obodo siri ike na ndị Igbo ga-abanye, abanye ebe afọ ebulu ike wee pụta. Ugochukwu nyela anyị nya nwa ka eji aga n'ụlọ.

The They our women on Etizi. The starve our children on Onya Kanji Etizi. Nande Kano, one na Nuche lelele lachapụ ọzọ n'ebe ahụ eti ọkada gidi be anyị na ndị Igbo dị ga-aba